Nne m yi gawnụ ojii gaa ụka. Nne m yi gawnụ ojii gaa ụka. My mother wore a black gown to church.